siri, siri, siri, siri, ezi, ezi, asị àsị eze eze iwe iwe ịga ịga ịsa ịsa imi imi chịrị chịrị sere sere ajị ajị vuru, vuru, vunu, vunu, olu olu ụda ụda agụ agụ uwe uwe bọrọ bụrụ chọrọ chọrọ ụlọ ụlọ ibo Ibo oke oke ọka ọka ochie ochie jụwa jụwa ṅụa ṅụa mụọla mụọla chọọ chọọ kwachiela kwachiela kùwe kùwe ịkpọwa ịkpọwa ịdọwa ịdọwa ụmụahịa ụmụahịa i i e ị e e

e e e i i ọ ọ o o o ụ u u bọ̀ọla ọ ndị be ịdọwa igbuwa ịkpọwa iti uwe ochie bọọla ọmaka ndị be ịdọwa ịkpọwa igbuwa iti uwe ochie ịmakwa ịgba ọla ịnya egbe ịlarụ ụla iji ọsọ niile Ọnịcha Naijiria. ịma akwa, ịgba ọla, ịnya egbe, ịlarụ ụla, iji ọsọ, niile, Onitsha, Naijiria. Ụmụahịa bukwasi òteghè mmiri mmadụ adaka nkịta Okoye Ụmụahịa bukwasị o teghị mmiri mmadụ adaka nkịta okoye opi apa ibu ibo ibo pịa pịa pịa pịa bịa bịa bịa bịa ite, ite, ite ite dara dara dere dere ike ike aka aka gara gara gere gere iche iche echi echi ọjị ọjị ọjị ọjị ghere ghere fụrụ fụrụ ụfụ ụfụ vụrụ vụrụ vụrụ vụrụ sara Sara. Sara. Sara. Zuru. Zuru. zụ̀rụ̀ sie sie sie sie hụrụ hụrụ hụrụ hụrụ ahịa ahịa fụ̀hụọ fụ̀hụọ riri, riri. ọnụ ọnụ ara ara rie rie anyị anyị olu olu ọṅụ ọṅụ ntu ntu ǹdo ǹdo ǹkà ǹkà nkume nkume nga nga" nne nne mma mma òkpó òkpó ogbù ogbù m̀gbè m̀gbè ọnwa ọnwa mkpa mkpa kwara kwara kwuru kwuru. Agwa agwa agwụ agwụ ngwa ngwa nkwa nkwa siri, siri, sị̀rị̀ sere. uwe uwe ụba ụba oke oke ọka ọka evu evu hapụ hapụ nwụọla nwụọla kwachiela kwachiela ịsa ụda Ụda oke oke ọjị ọjị oche oche ndị be ndị be ọmaka ọmaka ịkpọwa ịkpọwa adaka adaka niile niile ọ bụ akwa ọ bụ akwa ọ bụ enyi ọ bụ agụ Ọ bụ akwa. Ọ bụ enyi. Ọ bụ agụ. Ọ bụ akwa. Ha hụrụ akwa. Ha hụrụ akwa. Ha hụrụ enyi. Ha hụrụ agụ. Ha hụrụ akwa. Ha hụrụ akwa. ha hụrụ akwa ha hụrụ enyi ha hụrụ agụ ha hụrụ akwa akwa Akwa, enyi agụ akwa, àkwà akwa, enyi agụ akwa